egwula egwu no ị na-anụ ka mmanwụ na nkwa na mụma mgbe na-ejiri ogwelu igbo bụ ngọ ma kolikoli oyi aka ata arụsị mmiri bịa nke n'eyi ma ọ gwa n'ibe jiri n'ike n'obodo aka ji ọbọ ma o jiri ogwelu nwa dibịa na na ma kolikoli ị na-anụ ka mmanwụ na nkwa na mụma ị na-anụ ka mmanwụ na na mụma mgbe na-ejiri ogwelu ọgwụ emebe isi ahụ ma ọ gwara ọmụmụ ka igbo anambra na-ekwu n'olu ma ọ gwara na ji ka igbo ji ebe n'ibe no mụwesipelidi gị ka mụ weta na ji igbo kwuo n'alọ n'ọlụ gị ụwa makwara mmanwụ jele igbo ka igbo na ike n'okwuro ị na-anụ ụkọ mụ na akwara mma keta alụsi mmiri bịa nke bụ obi obi ka a na-anụ n'ụwa ọ nwoke na obi akẹ́tẹ̀bà ló sọ mímọ́lé. ọgá àgbà. eze nwa eze nwa ka nnọkwa. wàhálà bọ́ ní ìtiwọ́ láìkí nà ọ̀bí ìjọba sọ̀rọ̀ nà yìí jẹ́lẹ̀ ní ìmọ̀ bọ́ọ̀ nà tálí ní kẹ́mà owó náà wọlé ọ̀sẹ̀ àbọ̀ ọ̀tẹ̀ bẹ̀ mà kọ́líkọ́lí lẹ́nu na n'Imo ị na-alụ ka mmanwụ na-agba n'ama ụgbọ eyi ekene ekenalụ m alụsi mmiri nwa ya ga-adị mmụ eyi omeke eke na-ejerọbịa agwụ ihe dụmụkpọkolikolio makwanịkọtụtụ kara mmadụ ka nkele ibe na ga-abụ n'elu ma chukwu ka nwa agwa ga ya kwee ka nwa agwa ụta ya ma dị bigwanye na mmiri agagha agwa na ịbawakwanụ mmanwụ ma kolikolio ya ịghọtaghị anyị nwa ba mmọnwụ na ọ bụrụ ibe tata ọ bụrụ ma mmọnwụ ghọtaghị anyị ba mmọnwụ onye bara mmọnwụ anụ siri iyi bụ sọsọ atụ ụgbọ nye na anụ ibe olimiri na-ekwu adreesị eji malụ ndị ọba onye amụma bụ consider ka ọ onye ọnụ 25 years na-arụka mmanwụ na-agwa n'amụma eyi onye nwe ezigbo n'obodo enweghị ekele ekenalị m king of satan mgbagwa abụọ gị ide onye na-asị ibe ndụ mgbagwa abụọ gị ide na nri eyi ị na-arụka mmanwụ na-agwa n'amụma eyi arụsị eji mmanwụ ebe na-arụ ka mmanwụ unu agwa na amụgba o jiri ogwa nwa dibịa nọ na mgbọrọgwụ ma nke onye ike orie eyi aka ata arụsị mmiri bịa ke na nke na-adọba anyị ụmụ alụ eji mara mgbagwo ọba na-ebe alọ nwata anaghị eze ibu túbọ̀bù láyọ̀ wọn kóríkóríó wọn wá ní báwo jẹ́ omi ìlọrin yẹn náà bá dé yìí iná nù kama wúna gbọdọ̀mọ mọ́mọ́ gbọdọ̀mọ kù kẹ́sì bẹ́ẹ̀ mọ̀ wùdú ní mọ́ kaná kẹ́tù ní mọ́ náà bá dé yìí mọ́lẹ́bẹ̀ dùn náà sọ̀sọ̀ lulu bá ewu mọ́ kaná kaná sẹ́ mọ́ mọ́ kóríkórí wọ́n ní kúkú náà sọ náà ké wọ́n ní ṣì mọ́ ngọ́ mọ́ mọ́ mọ́ unu bịara ba akwa wee fụ na ana agwọgide ọgwụ chi eje bolu tinsi baji wee jebe be dibịa sọsọ ba akwa ka ha agwado itiwala aki na bụ onwe onye nyere awọdụ n'oke ite onwe onye ji aka walụwa ọgwụ ihe ọnụ ịnanụ ka mmanụ agwụdetafanụwa iji bido eyi bọsa ihe jechere ibe ka nwaanyị nsabalị eyi ebe nwaanyị nsabalị wasa bịaba e ndị na nke afọ tiwala aki na ọba dres e ndị ọba 50,000 ịlarụkọmọnwụ na-agwa n'amụma o jiri ọkwanị nwa dibịa na na mgbọrọgwụ ma kolikolie igbo anambara ma ọla ọlọmanwụ mmadụ bụ chukwu abụla dị ma manachi bọbọngọ ma kolikolie ma nwakwanụ sakụ ụsali ọmụma ọgụnachụba na anụ ọsọ ịlarụkọmọnwụ jere igbo na-ekwu amụma ma ọ onye na-ekwu nwadịwa jikarịsịa ma kolikolie onye eze Alô? Vamos lá, dura de dia.

akọ́balílẹ̀ lé bàbọ̀ lé bàbọ̀ akọ́balílẹ̀. N'ọmọ lọ́wọ́ kíkọ́ nkànnà kọ́ ma gbọ́ egbo yi n'ọ̀fọ̀nà ndụ kasị na-arụsị bụ ibe apịlapị ka ọ nwere anya ma ọ na-abụrụ ụzọ ka ọ nwere ọgba ma ọ na-ejere ụgwọ n'ije kedu ibe ndị ụka na-achọ na-arụsị pawa ọpọm pawa bịa nke na nwa mmiri nwa n'ugbo o ji mmiri agwa ya agwa akwụkwụ n'itwara gị na eze nna mezu akụ nwaanyị ọ ga-adị m okoloka nze na bụna etighị nwa m ọ na-ebutela akụ ọganyela nọ n'ụlọ m ibe ọ na-eli ya na-abịa owu nwa ji na ebi bịakịrị owu nwa mụrụ n'ụkọ nwa chukwu ndị ọba nke bụ ọbịa gee n'oyi abụzi m na nya bụ aja ncha ka kedu ibe emere ọla ka ọ dị mma ya bụ ajụjụ ndị ọla ndị niile na-echi my video itoolu si n'ọkụ fọnanto december connection promotion awele ibe eji ama odogwu n'isi unu ngwaọrụ nwoke ọgwụ dịka agwọ ọgwụ ego mana mana agwụla ọgwụ ego bụrụ uribi na-anụ ka mmanwụ na-agwa na amụma ma ọgwa na bọsọ ọkụkọ yiri agwa ka ọ bụrụ ụmụ ị na-anụ mmanwụ na-agwa na amụma ma ọkwana bọsọ ụka nka ọ bụrụ nụ na nke agwụ ka nka ọ bụrụ idiga nke agwụ jiri nwa ma ọ rike oyi ma onye nwere ego bụ ji ma ọbịa ma onye nwere mmadụ enwe egwu egwu <laughs> abalị bụ egwu dọmọ oyi egwu ndị egwu ndị abalị onwe ebe a na-eme ka ebe mmọnwụ mere nne n'ụwa ọgọ onwe ebe ịghọtara ọfọ ọ iji mere ya arụ mana ịmara na enwezi mgbaka na ị ji amata ndị ọbara tụrụ oke okwuke na-abụrụ n'ụlọ ike nọ ị na-anụ ka mmanwụ na-agwa na mma ọgwa na agbalụsa ike na nwanne yi ekene kenelị m onye ọgwọ na-enwe nkọnwa agwa bịa kene yi ọ na-ejiri ọgwọ n'igbo bụ ngọma kolikoli onye eze also knows I never see you. Bana, oh, because when you love me, what do you work out? Many have gone, be careful. Akwani tiwala kinabi na mu jelo nugu gutani na ko ya male onye male wedulu numu wejeba na mini abagwa chojo abala ewu agbaku onu ndo su abala tulo kambu ayo akuka fia abala tulo kambu abala tulo kambu n'ime ịbụ bakaligo ịbụ bakaligo agbakwa na onye chọọ nwa chọkwa ọnụ afọ na ego ịbaba onye chọọ ego igbo wari ma gwọ ọkụkụ mahuna abana mu maneju ọmọ yìí lójú òbí síra rẹ ìwé mọ òbí ọbẹ ìwé mọ òbí mọ náà bẹ́ẹ̀ bẹ́ẹ̀ náà